ndị ala anyị ekele m ụnụ ọka akụkọ bụ maazị Bright Chimezie Ọsọndụ bụ nwa afọ isi ala mba anọ ụmụneke ugiri nọ na Imo steeti ọ kụọla elekere iri nke ụtụtụ nke abalị ise n'ime ọnwa isii nke afọ puku abụọ na iri na isaa ndị IPOB ewerela ọtụtụ ọkpụ ka na-asaghị asa were gwọọ ndị Naijiria ịba site na emume icheta ndị ọlụagha biafra niile nwụrụ anwụ n'oge gara aga n'otu aka ahụ ha jiri otu obi na otu olu were mee emume a site n'imechi ọtụtụ ụlọ ahịa ejiri mara ndị biafra nakwa ọtụtụ ụlọ akwụkwọ na ọdụ ụlọ ụgbọala niile nọ n'ala biafra ndị niile na-ahụkọrịta maka IPOB ekeleela ndị biafra niile nọ na mba ụwa dị iche iche site n'ịpụta n'igwe ma were otu obi na otu olu were mee mmemme a dịka ọ kwesịrị otu onye n'ime ndị ekperima chiburu ala naijiria n'oge gara aga bụ prezident olusegun obasanjo ekwuola na a ga-enwe izu mkpochi ụzọ iji kpaka isi ọnụ ma lee ka a ga-esi were kechie ndị biafra ka a ghara iwezuga onwe ha n'ala naijiria na mmechi okwu ya ọ gara n'ihu were kwuo sị na a ga-eke ọtụtụ ihe ụtọ enwere n'ala naijiria dịka national na n'olu bekee ma lee ma ndị biafra ọ ga-enwe mgbanwe ịnọdụ n'ala naijiria dịka one naijiria n'olu bekee a dụọkwala ndị ọlụagha naijiria ọdụ ọzọ ka ha kwụsị ịkpa agwa dịka okorie ụlọ ya na-agba ọkụ ma na-achụ oke ọ bụ maazị ifeanyi chukwu emos dụrụ ndị ọlụagha naijiria ọdụ a mgbe ọ chọpụtara na ndị ọlụagha naijiria eburula ngwa ọgụ dị iche iche were gaa n'ụlọ ọgbakọ ụmụ nwaanyị ndị ipob nọ n'ala abịrịba ọ sịrị na ndị ọlụagha naijiria busoro ụmụ nwaanyị agha site n'ịkụ ha isi abụ okpu gbaa ha ọtọ ma kpọọkwa ha nchichimala n'ihu igwe mmadụ ma n'ihu ọha dịka eke siri nye ahụ na mbọsị ahụ ụmụ nwaanyị a jiri iwe na ọnụma mee ngagharị nke iwe iji gwa ndị ọlụ agha naijiria na ha so na akwa akwụrụ enwere na nwaanyị maazị gabriel abani arịọla ndị ebonyi ka ha jisi ike ma pụta n'igwe dịka ọ kwesịrị ọ sịrị afikpo nakwa abakaliki ga-ejisi ike pụta ma tinye aka n'ịzọ nwere onwe ke ndị biafra n'ihi na ọ bụghị site na otu naijiria ka mmadụ ga-esi dị ndụ kama na ọ bụ site na nnwere onwe ke ndị biafra ọ gara n'ihu were kwuo sị onye ọbụla egekwala ndị naijiria ntị mgbe ha na-ekwu okwu gbasara restructuring n'olu bekee n'ihi na onye rere nkịta ma gaa n'ahịa zụrụ enwe na ihe ntụkwu aghaghị ịnọ na be ya maazị mmadụ akọ chidofu arịọla ndị ipob niile nọ na uae ka ha jisie ike na-ekpe ekpere ma na-akpọkwu chukwu dịka ọ kwesịrị ọ sịrị na ọ bụ sọnsọ chukwu okike abịama ga-enye anyị biafra na mmadụ dị ndụ apụghị inye anyị biafra onye isi ntụaja indigenous people of biafra bụ maazị nnamdi kanu ekwuola na ọ bụrụ na ndị naijiria enyeghị anyị referendum n'olu bekee na agaghị enwe ntuli aka elu ọbụla nke ga-ewepụta onye isi ọchịchị ọbụla n'ala biafra na mmechi okwu ya ọ sịrị na ọ bụrụ na ndị naijiria enyeghị anyị biafra na ihe dị abụọ ofu ga-eme gị bụ onye ọma na-ege ntị ebe a ka akụkọ ala anyị ga-abịa na njedebe ka onye e chiri ya zere igbo igbo mma mmanụ